AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị anyị na-ekele unu n'oge awa a bụ oge dị mkpa ka anyị wee tụgharịa uche n'ihe gbasara ahụike isiokwu anyị taa bụ oyi oyi ọzọkwa asụgharị anyị nwere ike kpọọ ya iku ume ume a na-eku eku onwe onye dị ndụ na-anaghị eku ume akwụkwọ nsọ si ihe niile na-eku ume ndụ toonu ya ihe na-eku ume ndụ karị naanị mmadụ ọbụladị e, osisi dị n'ọhịa na-eku ume ha na-eku ume anụ ọhịa na-eku ume anụ ụlọ na-eku ume mmadụ na-eku ume ndị ọbụla na-eku ume bụ ihe ndị dị ndụ ihe na-adịghị ndụ anaghị eku ume ụdị ume dị aṅaa ka ụdịrị oyi anyị kwesịrị ị na-ekuru n'ume iru ebe a na-ekposa ahịhịa maọbụ ya na-ekposa ihe ndị mebiri emebi maọbụ ihe nwụrụ anwụ ị nọrọ ebe a ka ume ume ahụ ọ ga-atọ gị ụtọ ị ga-achọ ịkwụchi aka gị n'imi n'ihi na ume oyi ahụ ị na-ekuru ebe ahụ ọ dịghị ọcha mana ọ dịghị ọ ga adịghị mma n'ahụ ya mere anyị ga-eku ume anyị ga-achọ ikuru oyi nke dị ọcha nke ahụ nke ga-enye anyị ahụike ebe a na-enweta ụdịrị oyi abụ ịnọ ebe osisi dị maọbụ ebe ahịhịa dị mepee windo gị na-ekuru ume ahụ site n'ebe osisi dị gburugburu ebe osisi dị ka ị wee nweta oyi nke dị ọcha oyi nke zukwara oke maka ahụike ndị nọ ebe ụlọ a na-arụpụta ngwa ngwa ihe nke a na-akpọ indọstrị maọbụ faktrị n'olu oyibo anwụrụ ọkụ na-esi ebe ahụ pụta ga-eme ka oyi hapụ ịdị ọcha ndị ọbụla na-ekuru ume ahụ a na-eku ume dị ọcha ọ bụ ume na-adịghị ọcha ka ha na-ekuru nke ahụ agaghị akwado ahụike n'oge awa ndị dị ugbu a a na-asị ka mmadụ kwuchie imi maka ihe ndị na-eme n'ụwa nke a na-akpọ korona virus atụ onye ọbụla kwuchi imi ọ bụ mgbe niile ka ikwuchi imi na-enyere anyị aka inwe ume ndụ iru ebe osisi dị ọtụtụ ndị mmadụ anọghị ebe ahụ mepetụ imi gị kuru ume ahụ kube ya n'ime o na-esi eku ume anyị na-esite n'ubu anyị eku ume anyị na-esite n'afọ eku ume dịka nwa mụrụ ọhụụ ile nwa mụrụ ọhụụ anya ebe ọ nọ na-eku ume afọ ya bulie elu afọ ya ebuda afọ ya bulie elu afọ ya ebuda ọ bụ afọ ka a na-eji eku ume ọ bụghị obi mgbe anyị na-achịli obi elu anyị asị na anyị na-eku ume nke ahụ abụghị iku ume ume na-esi n'afọ ikuru ya oju gị afọ ikupụta n'imi gị isi n'imi gị kupụta ya anyị na-eku ume na-ekuru ume ala n'afọ gị ị ga-enwe oyi ndụ ebe ọ karịrị akarị ma oyi ndụ ezughị oke ị na-eku mgbe ọbụla ikuru ume ị na-ewetu ndụ gị nwayọọ nwayọọ na-ewetu ndụ gị na-ewetu ya ala ma ị na-ekuru ume kute ya ebe ọ dị mma ị ga na-enwe ndụ dị ọhụụ ọbara gị ga na-asọ nke ọma ọ ga na-enwe ọ ga na-enwe ume ndụ na-asọgharị n'ime ahụ gị a na-ele gị anya ihu gị na-amụke ị na-adị mma n'anya oyi ka anyị kwesịrị ị na-ekuru ọ pụtara na ọ bụ mgbe niile ka anyị ga-agbachigide onwe anyị ụzọ gbanye ihe ndị bekee na-akpọ ekondishọna kọndishọna oyi nke ahụ abụghị oyi ndụ ọ na-enye ndụ ọ bụrụkwa na anyị nwere air kọndishọna n'ime ụlọ ọrụ anyị ebe anyị na-arụ ọrụ ọ bụkwa ihe dị mkpa na anyị rụtụ obere oge anyị apụta gagharịa agagharịa na-ekurute ume nke sitere na gburugburu anyị ọ ga-enyere anyị aka isi ụtụtụ anyị kwesịkwara ịpụta kuo ume kuo ume gagharịa gburugburu kuru ume anyị bụrụ na anyị nọ n'ime ụgbọala anyị ụgbọala bụ nwekwara air nke ndị oyibo na-akpọ air ihe na-eku oyi ntụ oyi mana ntụ oyi abụghị ihe anyị kwesịrị ịdabere n'ime ya si na anyị na-eku ume ị kwesịrị imetụ isi n'ụgbọala gị pụta ị gatụkwa n'ụkwụ iwere were ụkwụ gatụ kurute ume ndụ ume ndụ na-abara anyị uru ka anyị wee nwee ahụike ma onye na ekughi ume ndụ agaghị adị ndụ maka na asị ihe niile na-eku ume ja ọ bụrụ na onye dị ndụ ekughị ume kekwanụ ka ọ ga-esi wee dị ndụ anyị kwesịrị na eku ume ndụ ebe ọ bụ na anyị dị ndụ anyị kwụsị iku ume ọ na mmadụ onye kwụsịrị iku ume anwụọla a na-abụ mmadụ ihe mee mmadụ ajụ sị ọ na-ekuku ume asị ee ọ na-eku ume onye ọbụla asị hee na onye a ga-adị ndụ anyị kwesịrị ị na-ekuru ume ndụ maka na ma anyị ekughị ume ndụ abụghị bụ na anyị achọghị ịdị ndụ o ihe ọzọ dịkwa mkpa m chọkwara ịrụtụ aka ndị na-aṅụ ihe anwụrụ na-ese ihe anwụrụ nke ahụ abụghị ume ndụ a sị na ha na-enyetụ na na ha chọrọ ikpe ego onwe ha ahụ ọkụ ị nwere ike ikpe ego onwe gị ahụ ọkụ mana ihe ị na-ekuru bụ ume ga-egbu gị egbu onye na-anọkwa ebe a ha na-eku ese siga ihe anwụrụ ekwesịghị ịsị na ya na-eku ume ndụ ahịa mere ekwesịghị ị na-aṅụ anwụrụ maọbụ na-ese ihe osise ma nke a na-akpọ siga maọbụ nke a na-akpọ guf onye ị nọrọ ebe a na eme ya isi ebe ahụ wezụga onwe gị ka ị wee kuru ume ndụ maka na ume ndị ahụ na-esite n'anwụrụ ihe a na-ese ese na-akpata ọrịa dị iche iche nke n'ịma atụ a na-akpọ kansa kansa nke mkpọfụrụ kansa nke imi kansa nke ebe niile dị iche iche n'ime ahụ mmadụ ume ndụ na-enye aka ka onye nọ n'ọrịa wee gbakee ọbịa mere onye nọ n'ọrịa akpọpụta ya si ya nọrọtụ ebe ọ ga na-ekuru ume ufufe na-efesa ya site n'osisi ndị nọ gburugburu onye ahụ ga-agbake ahụ ya ga-adị ike ka ihe niile dị ndụ ihe niile na-eku ume na-eto onye nwaanyị ka ihe niile dịkwanụ ndụ na-aga n'ihu na-eku ume n'ihi na ndị dị ndụ kwesịrị na-eku ume chineke nyere anyị ume ka anyị wee na-eku ka anyị wee kwuru oyi dị ọcha oyi dị mma ka ndụ anyị wee bụrụ ihe a ga-eme ka ọ dịtụkwuo ogologo ka anyị wee bụrụ ndị ga-abara uru n'ịlụ ọlụ anyị ọlụ ndị anyị na-alụ ga-adịkwa mma karịa n'ihi na ahụike anyị ga-abụ ihe akwadoro nke ọma ndị ka anyị unu emeela unu emeela bụ ndị gere ntị ekele e m enyi ọma m na-ege ntị ka anyị kelee onye nyere anyị ozi ọma nke taa nwanne anyị nwoke nnamdi ogidi anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke nọnyere gị na ezinụlọ gị n'oziọma nke inyere anyị taa ka anyị gbalịa na-eku ume ndụ ka anyị wee dị ndụ n'ime ala ndị dị ndụ unu emeela ka unu dị nọnyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị na 07063637224 07063637224 gbalịa detara naanị akwụkwọ na awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com chekwụtakwa na ugbu a ndị ọbụabụ anyị ga-enye anyị abụ nke dị ụtọ na-echekụtara anyị gbasara jizọs mgbe anyị gechara abụ ọma onye mgbasa ozi emmanuel levi ga-abatakwa nye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ndewonu obi m niile too jehova ndị ezie East Central Conference unu emeela na unu nyere anyị taa anyị na-asị ka ịhụ na ya chineke nọnyere unu n'aha jizọs amen ugbu a ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi emmanuel levi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye igbo na-ege ntị ndewo ana m ekwesị ike na amara chineke na-abara gị ụba kwa ụbọchị anyị na-adị ndụ anyị na-ejegharị ngọzi ya na-adị ukwuu n'ebe anyị nọ ana m ewetara gị ozi ọzọ ugbu a site n'aka chineke isiokwu m na-ewetara gị n'oge a bụ nke a ndụmọdụ maka ndụ dị ogologo ndụmọdụ maka ndụ dị ogologo anyị na-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị n'akwụkwọ abụọma isi iri atọ na anọ amaokwu nke iri na abụọ a na iri na atọ na iri na anọ ọ na-asị otu a onye bụ nwoke ahụ nke ndụ na-atọ ụtọ nke na-ahụ ụbọchị niile nke ndụ n'anya ka o wee hụ ọdịmma chezie ire gị ka ọ ghara ikwu ihe ọjọọ chezikwa egbugbere ọnụ gị ka ọ ghara ikwu okwu aghụghọ si n'ihe ọjọọ wezụga onwe gị mee ezi ihe na-achọsi ụdị ike gbasokwa ya ndụmọdụ maka ndụ dị ogologo ka anyị mechie anya onye nwe anyị anyị na-emechi anya anyị n'oge a ịrọ gị arịrịọ ka ị anyị site n'okwu gị ihe anyị ga-eme maka ọdịnihu na ibi ndụ dị ogologo n'aha Jizọs amen ọtụtụ mmadụ na-achọ ibi ezi ndụ na ndụ dị ogologo e nyere mmadụ niile ohere n'ime ụwa a ọ dịghị onye ga-achọ ịnwụ onye nsi onye ori onye na-akwa iko ga-achọ ibi ndụ dị ogologo ọ bụ ezie mgbe ụfọdụ na a na-eme ka anyị mara n'ọdụ ọtụtụ ndị na-eme ihe ọjọọ ndị na-ebi ndụ dị ogologo ma ajụjụ abụrụ ndụ dị ogologo ọ pụtara gịrị ọ bụ ibi ndụ gawa n'ihu nke na-enweghị uru tụ ibi ndụ gawa n'iru nke ezi uru na ezi ngọzi na ezi ọṅụ dị n'ime ya chee echiche banyere nke gị onye Igbo maara ihe ndụmọdụ nke Chineke na-enye gị n'oge a n'ihi ibi ndụ dị ogologo abụghị ihe ị ga-agụta na ụfọdụ akwụkwọ ị ga-azụta n'ahịa mgbe ụfọ ị gaghị agụta ya na mahadum na mahadum ị ga-agụta akara nzere dị iche iche nke iji enwe ego mgbe ụfọ ọchịchọ nke inwe ego na ịba oke ụba na-eme ka anyị leghara anya ndụmọdụ nke sitere n'okwu Chineke akwụkwọ nsọ na-ajụ ya dịka ajụjụ onye bụ nwoke ahụ ka m tinyewo ya onye bụ nwaanyị ahụ onye bụ okorobịa ahụ onye bụ agbọghọbịa ahụ nke ndụ ya na-atọ ụtọ gị na-achọkwa ịhụ ọtụtụ ụbọchị nke dị n'iru amaara m na ị ga-achọ ya amara na m na ọ ga-agụ obi gị baịbụl na-enye gị ihe ndị ha ị ga-eme ka ihe gị wee tọọ chineke ụtọ ga-abụ mgbe ị na-ebi ndụ ị ga na-ebi ndụ n'afọ ojuju ị ga na-ebi ndụ n'ọṅụ ị ga na-ebi ndụ n'obi ụtọ n'ihi na ị na-eme ihe na-atọ chineke ụtọ akwụkwọ nsọ kwuru na mbụ na ebe anyị gụrụ sị chezie ire gị ka ọ ghara ikwu ihe ọjọọ nwanne m nwoke nwanne m nwanyị a na-akpọ anyị n'oge a ịtụle ire anyị tupu anyị ekwuo ihe na-achọ ikwu ọ bụ ezi ihe ka ọ bụ ihe ọjọọ ọ dị ọtụtụ ụzọ ị iji mara ihe ị ga-ekwu tupu ị kwuo ihe ị ga-ekwu onweghị onye na-ekwupụta okwu na eburu ụzọ chere ya n'obi ya ị ga-ajụ sị ihe a m na-ekwu ọ ga-eweta mwuli ọ ga-eweta ịdị mma ọ ga-eweta ọṅụ ọ ga-eweta udo ọ ga-eweta nduzi ọ ga-eweta ihe ọṅụ baịbụl sị chezie gị ka ọ ghara ikwu ihe ọjọọ cheziekwa egbugbere ọnụ gị ka ọ ghara ikwu okwu aghụghọ ị na-aghọ aghụghọ n'ụzọ gị ị na-ekwu okwu aghụghọ n'ụzọ gị baịbụl na-asị otu a sikwa n'ihe ọjọọ wezụga onwe gị mee ihe chọsie udo ike gbasoo ya mgbe jizọs na-ekwu okwu n'akwụkwọ matụ isi ise ọ sị na onye ihe na-agara ka ọma onye ihe onye agọziri agọzi bụ mmadụ ahụ nke na-achọghị udo nke na-eme ka mmadụ na ibe ya dị n'udo baịbụl sị mere ezi ihe si n'ihe ọjọọ wezụga onwe gị ihe ndị ahụ ị maara bụ ihe ọjọọ okwu azụ okwu iru otu baịbụl sị gị si na ya wezụga onwe gị ma ọ bụrụ na ị na-achọ ndụ dị ogologo ibikwa ndụ ka e nwere uru inwe ndụ nke nwere ọṅụ si n'ihe ndị wee, wezụga onwe gị ị ya jehova ga-enyeghachi gị dịka onyinye ndụ dị ogologo nke ihe ụtọ dị n'ime ya nke ọṅụ dị n'ime ya nke obi ụtọ dị n'ime ya nwanne m nwoke nwanne m nwaanyị chee echiche banyere nke n'ebe ị na-azụ ahịa olee otu i si na-ekwu okwu ị na arụkọta mmadụ n'ibe ha n'ebe ị na-arụ ọrụ gịnị bụ ije ozi gị n'ebe a ị na-ejekwa ozi dịka nwa chineke ka ị na eji ozi dịka onye bịara ọrụ oyibo gịnị bụ ntụnye gị ndị mmadụ hapụrụ ịma chineke site n'okwukwe ọnụ gị okwu ọnụ gị ọ na-ewuli ewuli ka ọ na-akwada akwada nwee mkpebi site na taa n'ige ebi ndụ dị ogologo n'ige enwe ndụ dị ogologo n'ihi nke a wezụga onwe gị n'ihe niile chineke kpọrọ asị ihe niile chineke bụrụ ọnụ ihe niile chineke na-akwadoghị wezụga onwe na ya ị ga-ahụ na uru nke chineke ga-abịaru gị nso ọṅụ nke chineke ga-abịaruo nso ngozi ya ga-abara ụba amaara m na chineke ga-enyere gị aka akasịgodi niile ebi ndụ ndị ahụ na-adịghị ọcha n'oge gara aga site n'ugbe na n'okwu a na ga-enwe mkpebi ibe ezi nwa chineke ọ ga-amasị obi m ikpere gị ekpere ka ị wee nata amalije eme nka onye nwaanyị Mela, a ana m arịọ gị ka inye nwanne m nwoke nwanne m nwaanyị ike ime ezi ihe wee bie ndụ dị ogologo n'aha jizọs bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ndụ mụ na gị bi n'ime ụwa anyị nọ n'ime ya ọ bụ ndụ na-eto chineke ka ọ bụ ndụ nke na emetọsi aha nke chineke n'ime ụwa nke anyị nọ n'ime ya jụọ onwe gị ajụjụ chebara ajụjụ ahụ echiche imeela onye mgbasa ozi emmanuel levi onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-asị ka chineke nọnyere gị n'ezinụlọ gị ka chineke na-ezi gị ihe rịba ama ya ka ị wee na-enwe okwukwe n'ime chineke n'ime ụwa a anyị nọ n'ime ya ndị nyere anyị abụọma nke taa anyị jikwa otu aka na-ekele unu na-asị ka chineke nọnyere unu n'ihe ọ bụla nke unu na-eme unu emeela ndị igbo ọma ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 chekụtakwa na ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo Ndeewonu. chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo